ana m aga Aba kwa ụtụtụ ana m aga Aba kwa ụtụtụ ana m abịa n'ebe a kwa ehihie ana m abịa n'ebe a kwa ehihie aga Aba kwa abalị. Aga m aga Aba kwa abalị. Aga m aga Aba kwa anyasị. Aga m aga Aba kwa anyasị. Ana m abịa n'Ọnịcha kwa mgbede. Ana m abịa n'Ọnịcha nọ n'ụlọ anyị. Okafọ nọ n'ụlọ ahịa. Okafọ nọ n'ụlọ ahịa. Okafọ nọ n'ụlọ akwụkwọ. Okafọ nọ n'ụlọ akwụkwọ. Okafọ nọ n'ụlọ nri. Okafọ nọ n'ụlọ nri. Okafọ ọ nọ n'ụlọ mmanya? Okafọ ọ nọ n'ụlọ mmanya? Nri dị n'oche nri. Nri dị n'oche nri. Ọ nọ n'Ọnịcha taa. Ọ nọ n'Ọnịcha taa. Ọ nọ n'ebe a ugbua? Ọ nọ n'ebe a ugbua? Ọ nọ n'Aba n'ụtụtụ a. Ọ nọ n'ụtụtụ a. Ọ nọ n'ehihie a. Ọ nọ a. Ọ nọ n'Ụmụahịa na mgbede a. a. Ọ nọ n'Enugwu n'abalị a? Ọ nọ n'Enugwu n'abalị a? Ọ nọ n'Aba echi? Ọ nọ n'Aba echi? bịara n'Ọnịcha n'ụtụtụ echi? Ọ bịara n'Ọnịcha n'ụtụtụ echi? Ọ nọ n'Ọnịcha n'ehihie echi. Ọ nọ n'Ọnịcha n'ehihie echi. Ọ gara Owerri na mgbede echi? Ọ gara Owere na mgbede echi? Ọ nọ n'Enugwu n'abalị echi. Ọ nọ n'Enugwu n'abalị echi. Ọ ga-anọ n'Aba taa. Ọ ga-anọ na ba taa. Ọ ga-abịa n'Ọnịcha ugbua? Ọ ga-abịa n'Ọnịcha ugbua? Ọ ga-anọ n'Owere n'ụtụtụ a. Ọ ga-anọ n'Owere n'ụtụtụ a. Ọ ga-aga ahịa n'ehihie a? Ọ ga-aga ahịa n'ehihie a? Ọ ga-anọ n'Enugwu na mgbede a. Ọ ga-anọ n'Enugwu na mgbede a. Ọ ga-abịa n'ebe a n'abalị a? Ọ ga-abịa n'ebe a n'abalị a? Ọ ga-anọ n'Owere n'ụtụtụ echi. ọ ga-anọ n'Owere n'ụtụtụ echi ọ ga-aga Ụmụahịa n'ehihie echi ọ ga-aga n'ehihie echi ọ ga-anọ n'Enugwu na mgbede echi ga-anọ n'Enugwu na mgbede echi. Ọ ga-abịa n'ebe a n'abalị echi. Ọ ga-abịa n'ebe a n'abalị echi. Ọ chọrọ akwa. Ọ chọrọ akwa. ọ chọrọ ego m ọ chọrọ ego m ọ chọrọ iko gị ọ chọrọ iko gị ọ chọrọ ọjị nne gị ọ chọrọ ọjị nne gị chọrọ enyi ọ chọrọ enyi ọ chọrọ ịzụ akwa ọ chọrọ ịzụ akwa Ọ chọrọ ịzụta iko a? Ọ chọrọ ịzụta iko Ọ chọrọ Ọ chọrọ ịzụta akwa ọjị ahụ. Ọ chọrọ ịchụ anụ? Ọ chọrọ ịchụ anụ? Ọ chọrọ ibido iri nri? Ọ chọrọ ibido iri nri? Ọ chọrọ ibido imezi ụzọ? chọrọ ibido imezi ụzọ ọ na-achọ akwa ọ na-achọ akwa ọ ga-achọ iko atọ Ọ ga-achọ iko atọ? Ọ na-achọ ego. Ọ na-achọ ego. Ọ ga-achọ igbe ya ugbu a? Ọ ga-achọ igbe ya ugbu a? Ọ na-achọ rice n'ahịa. Ọ na-achọ rice n'ahịa. Ọ ga-achọ ose na azụ n'ahịa. Ọ ga-achọ ose na azụ n'ahịa. ọ na-achọ ịzụ akwa ọ na-achọ ịzụ akwa ọ ga-achọ ịzọ ezi ọ ga-achọ ịzọ ezi ọ na-achọ ịbụ abụ ugbu a Ọ na-achọ ịbụ abụ ugbu a. Ọ ga-achọ ịṅụ mmanya n'ime ụlọ? Ọ ga-achọ ịṅụ mmanya n'ime ụlọ? Ọ na-achọ ịzakwa ime ụlọ? Ọ na-achọ ịzakwa ime ụlọ? Ọ ga-achọ ịsụ Igbo nke ọma? Igbo nke ọma? O nwere ego. O nwere ego. O nwere ụlọ? O nwere ụlọ? O nwere kọpọ? O nwere kọpọ? O nwere shilling? O nwere shilling? O nwere igwe? O nwere igwe? O nwere ụgbọ? O nwere ụgbọ? Onye nwe akwa Onye nwe akwa Onye nwe akwa ahụ? Onye nwe akwa ahụ? onye enwe ụlọ a. onye enwe ụlọ a. nwe nkata a? Onye nwe nkata ụgbọ ahụ? Onye nwe ugbo ahụ? Onye nwe ego anọ a? Onye nwe ego anọ a? akwụ onye bụ nke a? Akwa onye bụ nke ahụ? Akwa onye bụ nke ahụ? Ụlọ onye bụ nke a? Ụlọ onye bụ nke a? Nkata onye bụ nke a? Nkata onye bụ nke a? Ugbo onye bụ nke ahụ? Ugbo onye bụ nke ahụ? O ji ego atọ. O ji ego atọ. O ji nkata m. O ji nkata m. O ji ọjị na ọka m. O ji ọjị na ọka m. O jikwa igwe m. O jikwa igwe m. O ji mma nna m. O ji mma nna m. o nwere ike ịzụ akwa o nwere ike ịzụ akwa o nwere ike ịzụta mmanya o nwere ike ịzụta mmanya o nwere ike ime ya o nwere ike ime ya o nwere ike imechi ụzọ o nwere ike imechi ụzọ o nwere ike ịsụ Igbo o nwere ike ịsụ Igbo o nwere ike ịza ezi o nwere ike iza ezi o nwere ike dị n'ebe a o nwere ike dị n'ebe a ọ bụ ike dị n'ebe a ọ bụ ike dị n'ebe a nwere ịgba dị n'ebe ahụ o nwere ịgba dị n'ebe ahụ ọ bụ ịgba dị n'ebe ahụ ọ bụ ịgba dị n'ebe ahụ Ọ bụ ewu nọ n'ime ụlọ. Ọ bụ ewu nọ n'ime ụlọ. O nwere ewu nọ n'ime ụlọ gị. O nwere ewu nọ n'ime ụlọ gị. O nwere agụ nọ n'ezi? O nwere agụ nọ n'ezi? Ọ bụ agụ nọ n'ezi echi? Ọ bụ agụ nọ n'ezi echi? Ọ na-enwe ego. Ọ na-enwe ego. Ọ ga-enwe na atọ. Ọ ga-enwe sịnị atọ. Ọ na-enwe tọrọ. Ọ na-enwe tọrọ. Ọ ga-enwe kọpọ. Ọ ga-enwe kọpọ. na-enwe sịsị ọ na-enwe sịsị ọ na-enwe ike ịzụ akwa ọ na-enwe ike ịzụ akwa ọ na-enwe ike ịzụta rice ọ na-enwe ike ịzụta rice Ọ ga-enwe ike ịzụtakwu anụ? Ọ ga-enwe ike ịzụtakwu anụ? Ọ na-enwe ike iwu igbe na ịgba? Ọ na-enwe ike iwu igbe na ịgba? Ọ ga-enwe ike ịbụ abụ? Ọ ga-enwe ike ịbụ abụ. Onye ka ị ga-ahụ n'ụmụ Onye ka ị ga-ahụ Okoye bịara n'Aba na n'ụlọ akwụkwọ echi ịzụ akwụkwọ. Okoye bịara n'Aba na n'ụlọ akwụkwọ echi ịzụ akwụkwọ. Ụmụ ya na nna m na-ebido isi Ụmụ ya na nna m na-ebido isi anụ. akwa ole ka ị nwere akwa ole ka ị nwere ole fọdụrụ ole fọdụrụ ole ebe chọrọ ịkpụ ite na ịkwa akwa Olee ebe ị chọrọ ịkpụ ite akwa? Ọ bụ ego ole ka unu na-ere ọjị? Ọ bụ ego ole ka unu na-ere ọjị? Nye m kọpọ Nye m kọpọ kọpọ.